ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce Meya Ministries ihe ọbụla nke Chineke gwara gị ka mee na ndụ gị akwadoro gị maka ime ya kwụsị ikwu na nke a karịrị m agaghị m emeli nke a maka okwu gị n'ụbọchị taa anyị na-ekele gị nke ukwuu anyị na-ayọ ka nyere anyị aka inweta ozi nke ị nwere wee nye anyị n'ụbọchị taa n'aha Jizọs bulie gị gaba o buliele ma gaa <laughs> n'agbanyeghị onye ị bụ n'agbanyeghị ihe ị na-eme na ndụ n'agbanyeghị ihe ọrụ gị bụ nke ị na-eme na ndụ oge ga-abịa mgbe ike ga-agwụ gị ime ha lee anyị na-eche na ọ bụrụ na m ga-emeli nke ahụ <laughs> n'ezie ọ bụrụ na m ga-emeli nke ahụ ma ọ bụrụ na m ga-ebi nga a ma ana m agwa gị eziokwu achọghị m ịma ihe ị na-eme a ga-enwe oge mgbe ike ga-agwụ gị ime ha naanị ndị na-eme nke ọma na ndụ bụ ndị ahụ ndị na-eme ihe ha ma ha kwesịrị ị na-eme na-ebughị n'uche iwuli onwe ha ị nụrụ ihe m na-ekwu naanị ndị na na-aga n'iru na ndụ a bụ ndị na-eme ihe ha ma ha kwesịrị ime na-enweghị mkpali na-akpali ha ịma onye nna ike na-agwụ ya ilekọta ụmụaka ọ bụghị na ọ chọghị ha kama ike na-agwụ ilekọta ha ike na-agwụ gị ụlọ ike ga-agwụ gị isi nri ụmụaka ike na-agwụ ha ịga ụlọ akwụkwọ ike na-agwụ ha ịbụ ụmụaka ịma ụmụaka chọrọ ime mkpebi ha achọghị nọ n'ebe ha na-enweghị ike ime mkpebi ike na-agwụkwa m ime ihe m na-eme mgbe ụfọdụ ahụrụ m ya n'anya mana ikwu eziokwu ịma ike na-agwụ m ime njem mgbe ụfọdụ mgbe ụfọdụ ike na-agwụkwa m iche isi mgbe ọbụla ịma anaghị m anọrụli ala na-ele mmadụ anya na-eme ihe m na-eme ịma ịma ana m na-ele otu nwaanyị mgbe ọ nọ n'ime ya m sị anọ m na nke a ya na-eme ya otu a lee anọ m n'ime ya mana ana m eche ihe m gaji ikwu ma m bịa ebe a mepee ọnụ m ma n'ịgwa gị eziokwu anyị na-eche mgbe niile na anyị chọkwuru ihe ma ihe ndị mmadụ na-adịghị ahụ bụ dịka ị na-enwekarị ihe ọ bụla mgbe ahụ ka ihe ruru gị n'aka ime ga na-abawanye ndị mmadụ anaghị aghọta mgbe ha na-ana ihe ọ bụghị naanị ịnweta akụkụ ụtọ ya ha gakwa enweta ọkụkụ ọrụ ya na akụkụ ihe ruru ya ime na ya ịnweta ụlọ buru ibu ị ga na-ehicha ihe buru ibu amen mgbe ụfọdụ ike na-agwụ m ị na-ana ndị mmadụ ego mgbe niile ma ị nwetabeghị n'ihi na ị nabeghị ya mere nke a bụ akụkụ ọrụ a aga m na-eme ya ọ bụrụ na m chọrọ inyere ndị mmadụ aka n'ime ụwa niile aga m na-akwalite ndị mmadụ ka ha nye aka inyere ndị ahụ aka mana ọha chọrọ m ịdị ka ndị nkịtị ma ndị nkịtị chọrọ ka a na-achọpụta ha na-amara ha nke ọma ma okwu m bụ n'agbanyeghị ebe ọnọdụ gị nọ na ndụ a mana agbanyeghị ihe ọ bụla nke ị na-eme biko kwenyere m taa mgbe m na-agwa gị na ime ihe ọ bụla ọzọ agaghị eme gị obi ụtọ karịa ịdị ugbu a ngwa lee ịma ọ bụrụ na ị nwetara ọrụ ị chọrọ nke ahụ nwere ike inyetụ gị ọṅụ karịa ebe ị nọ ugbu a mana oge ga-abịa mgbe ike ga-agwụ gị ime ya o nwere ndị chere na ha anwụọna wee gaa eluigwe mgbe ha bidosiri ịrụ ọrụ n'ije ozi anyị oh. ma ihe mere ka otu ọnwa gasịrị ha hụ na ọ bụ ọrụ dịka ọrụ ọbụla ọzọ na ya anaghị agagharị n'ikuku mgbe niile na-agụ egwu alaluya ha na-arụrụ Joyce Meyer ọrụ mana ha ahụbeghị m anya ị na-ahụkarị m na ihe onyonyo dịka ha onwe ha na-emekwa ma anyị na-ele ha anya ịbịa ọrụ n'oge anyị na-ele ha anya ịrụsi ọrụ ike anyị nwere ụkpụrụ dị iche iche n'ụlọ ọrụ mana mana emechaa ya tụgharịa ghọọ ọrụ ezigbo ọrụ mana ọrụ nke ị ga na-arụ ike na-agwụ gị mmadụ ole n'ime unu ka ike na-agwụ ime ihe a na-eme <laughs> ọ dị mma toonu chineke naanị mike na dev weliri aka ha dev ike ọ na-agwụ gị ime ihe ị na-eme ike a nakwa agwụ ya ọ dị ka echere m na odevu si n'ụwa ọzọ bịa mana aghọtabeghị m ụwa nke ọ bụ mmetụta niile nke ọ na-adịghị enwe m nwetachara nke mụ na ya mgbe bulie gị gawa buliri gaa ị ga-ebuli gaa gaa nwetaghachi ya azụ ị gaghị anọrọ ọdụ na-asị ọ dị mma anyị ga-emete nke ọma ma nke kacha njọ bụ ile anya ka mmadụ bịa mee gị ka ị dị mma Chineke enyela anyị uche nke aka anyị anyị ekwesịghị ịbụ ndị ga-adaba n'aka echiche ọbụla ma ọ bụ otu ọbụla ihe si emetụta mmadụ nke na-apụtara anyị anyị nwere ike ime mkpebi otu anyị ga-esi na-ebi ndụ anyị nwere ike ibuli wee dị ndụ otu chineke chọrọ ka anyị si dị site na amara ya na ebere ya ka m kwuo na o ihe anyị ga-emeli ma ewezụga chineke mana ma n'otu aka ahụ ihe ọ bụla nke chineke gwara anyị ka anyị mee ọ dị na njikere inyere anyị aka ime ya ihe ọ bụla nke chineke si ime. ee achọrọ m amara ime ihe m na-eme ma ọ nwere akụkụ ya nke ọzọ nke m nwere amara ya n'ihi na chineke agaghị asị m mee ya ma ọ bụrụ na o mejupụtaghị m ime ya ihe ọ bụla nke chineke gwara gị ka ị mee na ndụ gị a kwadoro gị ime ya ya mere kwụsị isi nke a karịrị m agaghị m emeli nke a Asị sị m kwụsị ikwu na nke a karịrị m agaghị m emeli nke a asị m kwụsị ikwu o ihe nwụrụ anwụ na-eto Chineke abụọ m otu narị na iri na ise amaokwu nke iri na asaa achọrọ m igosi gị na nke a nọ akwụkwọ nsọ abụ m otu narị na iri na ise amaokwu nke iri na asaa ahụrụ m nke a na anya okwuru ọtụtụ ihe ndị nwụrụ anwụ anaghị eto Chineke ma ọ bụ onye ọbụla nke na-abanye n'ime ịnọdụ ya mere a ga-ekwu okwu nwa nkeji banyere ụfọdụ ihe ndị nwụrụ anwụ na ịmụ otu esi achọpụta mgbe ihe nwụrụ anwụ ma ọ bụ mgbe ọ ka dị ndụ kedu maka ị na-aga n'ihu ime ihe nke Chineke e ala ihe banyere ya ogologo oge gara aga <laughs> ịma e nwere ụdị iwu ji mkpụrụ aka ukwu ọ bụrụ na ịnyịnya nwụọ n'aka mgbe afọ iri o rule mgbe e ji atọpụ ya chineke na-apụta ihe mgbe niile ọ na-aga n'ihu ịma mgbe ụfọdụ o nwere ihe ndị ziri ezi n'otu oge na ndụ gị ma ugbu a naanị site na akparamagwa ma ọ bụ gịnị mgbe ụfọdụ anyị amadị ihe mere ịma mgbe ụfọdụ anyị na-agbalị ịga n'iru ime otu ihe ruo afọ iri n'ụzọ anyị ma ịma mgbe ụfọdụ ọ dị ka ọ nwụọ na hmm, dị m ihe na-eme m o nwere ike chineke emechana nke ahụ ogologo oge gara aga ma ị ka na-emekwa ya o nwere ike chineke chọrọ ime ihe ọhụụ akọrọla m anyị akụkọ oge gara aga nke a bụ akụkọ bụ eziokwu banyere onye nchekwa na ebe obibi nke nke kwụrụ n'otu akụkụ awa iri abụọ na anọ kwa ụbọchị e nwere onye nche na-akwa ebe ahụ na-echekwa gịnị onwe onye ma ya mere otu onye ekpebie nnọọ ịchọ ịmata gịnị ka nwa okorobịa na-eme ebe a dị ka ha lere n'oge gara aga site n'akụkọ na n'otu oge otu n'ime ụmụ nwaanyị eze akụọ flawa nga ahụ ma ọ chọghịkwa ka a zụọ ya ụkwụ ruo mgbe o tolitere ya wee tinye onye nche nga ahụ ka ọ na-echekwa ya mgbe ihe dị ka afọ otu narị gachara onye nche na-akwụrụ ebe ahụ ruo ụbọchị niile na-enweghị ihe ọ na-eche naanị n'ihi na nke ahụ bụ ihe ha na eme karị. achọghị m ime ogologo oge i ya ọ bụrụ na onwe ndụ na ya ị kwesịrị ịmụta ịma mgbe ị na-emetụ ọnwụ aka na mgbe ị na-emetụ ndụ aka amen n'ihi na o nweghị ihe nwụrụ anwụ na-eto Chineke ọrụ anyị nwụrụ anwụ anaghị eto Chineke akwụkwọ nsọ kwuru okwu banyere ọrụ nwụrụ anwụ gịnị bụ ọrụ nwụrụ anwụ ọ bụ ọrụ na-adịghị arụpụta ihe ọ bụ m ịgbalị ịrụ ọrụ ruru Chineke n'aka ịrụ ọ bụ m iwepụta atụmatụ m na-achọ ka Chineke gọzie ya ọ bụ ya bụ onye mmalite na onye ikpeazụ ma ọ bụrụ na ọ maliteghị ihe o rughị ya n'aka imechakwa ya gị bido ya gị rụchaa ya amen n'abalị gara aga mgbe anyị nọ na-enwe ezi nkwupụta agwara m unu na otu n'ime mmehie m n'izu abụọ gara aga bụ ibido ihe a ime ka ọtụtụ mmadụ soro ma chọpụta na enwezighị m udo m bịa chọpụta na ajụghị m chineke banyere ya gwa chineke banyere ụzọ gị niile ọ ga-eduzi ụzọ gị ma mgbe ụfọdụ chineke o nwere ike ịdị mma bụ ihe anyị na-eme ma anyị na-akparị chineke mgbe anyị na-adịghị ebute ya ụzọ ma ihe amamihe kachasị bụ ibu ụzọ chọọ iru chineke jụọ ya sị ọ bụ ụzọ a bụ ụzọ ị chọrọ ka m gaa ịda mba n'obi so n'otu ọnwa ọzọ nke anyị na-ekwu banyere ya onye ọbụla nke darala mba n'obi na mbụ ọ bụrụgodo otu ụbọchị ga-aghọta ihe a na-ekwu banyere ya ị gaghị achọdị ime ihe ọbụla echiche dị njọ gbakwa ọchịchịrị ma ma mgbe david dara mba n'obi david nke akwụkwọ nsọ eze david mgbe ọ dara mba n'obi o dorughị ebe ahụ na-ada mba ka anyị laa abụọ m isi iri anọ na abụọ na iri anọ na atọ ka anyị hụ ihe ndị ụfọdụ david mere ka m maragodo ihe m ga-ekwu banyere ịda mba n'obi dịka m na-ekwu nke a ama m na ọtụtụ mmadụ na-ada mba n'obi anaghị m enwe mmetụta ọbụla ọ bụrụ ihe a na-agwọ agwọ nke ị na-agaghị enyenwuru onwe gị aka ị ga na-achọ enyemaka ruo mgbe ị nwetara ya ma ọtụtụ ihe niile nke m gụrụ n'isiokwu a na-ekwu na ọ bụrụgodu na ịda mba n'obi bụ ihe ọzọ butere ya n'ime ahụ gị maọbụ ihe dị ka oyi na-ama gị ị ga-atụkwachụ ya site n'ụzọ dị iche iche ị nwekwara ike ịgara ya ụlọ ọgwụ mana echere m na ịda mba n'obi ike ọtụtụ mmadụ abụghị ihe ọzọ na-ebute ya na-abụghị echiche ha bịa o nwere onye ma na ị nwere ike ichegide echiche tinye onwe gị na nsogbu ọ bụ otu ha si ekwu okwu na otu ha si ele ndụ ha anya na-enweghị obi ekele na-enweghị ekele n'ọnụ ha ma nke kachasị bụ iwere obi gị tinye na ihe na-ezighị ezi nke ahụ bụ ihe David na-ekwu okwu ya ebe a abụ m iri anọ na abụọ okwu nke ise ahụrụ m otu o si agwa mkpụrụ obi ya okwu n'anya gịnị ka iji eruda n'ala mkpụrụ obi m ma gịnị ka iji eruru m uju na-anọ jụụ n'ime m tụkwasị Chineke obi ma na-echere ya mgbe niile ma aka m ga-eto ya onye inye aka m na Chineke m ọ bụrụ na ị gụọ akụkụ nke mbụ nke a David na-echeta dịka lee ebe a abụ ọma iri anọ na abụọ amaokwu nke atọ anya mmiri m aghọọla nri m ụtụtụ na abalị mgbe ndị mmadụ na-asị m ụbọchị niile ole ebe chi gị nọ n'ezie ọ nọ na-agabiga oge dị ike ruokwa na ndị mmadụ nọ na-akọ ya ọnụ na-asị ya ngwa ole ebe chi gị nọ ihe ndị a bụ ihe a na-echeta ọsịsa ya masịrị m ihe ndị a bụ ihe ndị a na-echeta ma wụpụ onwe m n'ime onwe m otu m si ji nwayọọ gaa n'ihu igwe mmadụ ma duru ha n'ahịrị banye n'ụlọ chineke dị ka onye nduzi n'ihu agaghị m agụ ihe niile mana o nwere oge ọ nọ na-ebute igbe ọgbụgba ndụ chineke n'ime obodo ha wee mee mmemme dị ukwuu obi wee tọọ david ụtọ nke ukwuu na akwa oyi na ahụ dapụrụ mgbe ọ nọ na-agba egwu n'ụzọ ya wee sị ebega m akwa ma nke a bụ ihe m ga-eche maka ya ị na-anụ ya mere ị kwesịrị ị na-eche ihe ndị ị kwesịrị iche ọ bụghị ị na-eche ihe ọjọọ niile nke mere gị na ndụ gị ị kwesịghị ị na-eche banyere nsogbu gị kwa ụbọchị ị nwere ike ịhọrọ ị na-echeta ihe ndị dị mma na ndụ gị otu aka ahụ m onwe m mgbe ọ na-emetụta m nke ọjọọ ụtụtụ ọbụla mgbe a ka ị ga-achọpụtakwa na ihe na-aga n'ụzọ na-ezighị ezi mgbe ọbụla o nwere otu o si metụta m n'ụtụtụ otu n'ime ihe ndị o nwere ọtụtụ ihe mụ na unu ga-ekwu taa otu n'ime ihe ndị m chọpụtara bụ ihe na-enyere m aka bụ ị na-ekele ekele na ebumnuche enwere m ije ozi n'afọ a unu gara anụ ka m na-ekwu ya mgbe niile mgbe niile mgbe niile mgbe niile mgbe niile nke a bụ ụzọ anyị si enweta ya achọrọ m nnọọ ndị ga-aghọta na ha kwesịrị ị na-arụpụta ọrụ ma onye na-adịghị emegharị ahụ na-achọ ka ezi ihe mee mana ọ na-anọrọ ọdụ na-eche ma ihe ahụ ọ ga-eme eme ma anyị ga-abụ ndị nwere ebumnuche anyị ga-abụ ndị ndị na-ebi na ebumnuche mana nke a ana m ekwu anyị na-ekpebi ihe anyị ga-eme ma anyị bulie mee ya anyị agaghị abịa chewe mgbe ọ ga-emetụta anyị ma ọ bụ mgbe anyị chere na ọ bụ ezi echiche ma ọ bụ naanị mgbe anyị nwere ọtụtụ ndị na-akụrụ anyị aka na-etiri anyị mkpu naanị n'ihi na bulie gawa ma ebuliela agawa ka ahụ apụtaghị na m ga-ejidesi nke ahụ ike enwere m ike kachasị otu o si emetụta m enwere m ike ikwu aga m esi n'oche a wee bulie aga m eji ndụ m mee ihe ime o nwere iwu nke ime ihe nke m nụrụ n'ụbọchị ndị a nke a bụ ihe dị mfe ọ masịkwara m dịka ị na-aga n'ihu ime ka ị na-amụta ime dịka ị na-adịghị eme ka ị na-agaghị amụtakwa ime ma ọ bụrụ na ị chọrọ ime dị ọsịsọ kwụsị ọrụ mgbe ị ruru afọ iri isii na ise ga nọrọ ọdụ n'oche ị ga-ahụ ihe ga-eme gị ndị mmadụ na-ajụ m mgbe niile ị na-eche maka ile ezumike nka m si ha mba mba na m eche maka nwogharị ọ bụghị ile ezumike nka ahụ dị m karịa ndị ụfọdụ dị afọ iri atọ na afọ iri anọ ma ụfọdụ ihe na-akpata ya bụ omume ma ọtụtụ n'ime ya ihe na-akpata ya bụ ihe anyị ma ee eh, ọ bụ eziokwu anyị na-agbalị ilekọta onwe anyị ma ihe karịrị nke ahụ bụ otu anyị si eche echiche na otu anyị si ele ndụ anya na itinye onwe anyị na ihe nke na-amịta mkpụrụ dị mma ị na-anọ ị na-emekarị ihe nwụrụ anwụ mgbe niile ha bịa ha agwụ gị ike ị ga-abịa hapụcha ndị a nwụrụ anwụ gị na ha na-eso mgbe niile ndị na-enweghị ihe ha na-akọrọ gị mgbe niile na-abụghị akụkọ ọjọọ ha achọghị ime ihe ọbụla na-abụghị ikwu banyere otu ihe ọbụla ji jụọ njọ n'obodo na otu ha si ebute nsogbu ị na-anụ <sighs> nke a amaka onweghị ihe nwụrụ anwụ na-eto chineke amen ọ bụghị omume nwụrụ anwụ onweghị ihe ọ bụ abụọ m iri anọ na abụọ amaokwu iri na otu gịnị ka iji eruda n'ala mkpụrụ obi m gịnị ka iji eruru m uju na-anọ jụụ n'ime m ngwa jide nke a tụkwasị chineke obi aga m agwa gị ọtụtụ ihe banyere ịtụkwasị obi ma lee nke a ma chere na olileanya uu nke a masịrị m aga m ekwute okwu banyere ịtụ anya ihe ụfọdụ n'ime unu kwesịrị ịtụtụrụ ịtụ anya ha wee kụsasịa ya aja ma were ha ọzọ bidokwa n'ihi na ị nwee n'otu agwa nke nọrọ ọdụ na-asị amaghị m ihe ga-eme ngwanụ ọnụ na-ele anya ma enwere m ike ịbụ ama o nweghị ihe o nweghị ihe chineke siri jeremaya gịnị ka ị na-ahụ eh. amen Dị ka ebram tụfuru ihe niile chineke akpọlie ya gwa ya ka ọ rịa ugwu ya kulie ya n'elu si ya gịnị ka ị na-ahụ ya mere achọghị m ikwu maka ihe ị tụfurule taa ọ bụghị na m achọghị ma mana ọ bụghị ihe nke a bụ maka ya taa achọghị m iche maka ihe funarịrị m achọghị m iche na onwe mgbe e mesoro m dịka nwata nne na nna m megburu m na ndị ọzọ ịma ugbu a onweghị onye ọbụla nke fọrọ m ọ bụghị m mana enwere m echiche ọma maka nke ahụ mana ịma aga m ekwu banyere ihe m nwere aga m eche banyere ihe m nwere na uru niile na ihe ndị dị mma nke Chineke mere m amen ngwa were ihe m na-ejike ikwu ugbu ọ dị mma ụfọdụ n'ime unu agụọla egwu ochie ahụ ruo ogologo oge ruo na ike agwụla ndị mmadụ ị na-anụ ya gịnị ka ị chere akwụkwọ nsọ na-ekwu mgbe ọ sị bụọra Chineke abụ ọhụụ abụkwa naanị ikwu o oh, chineke ahụrụ m gị n'anya ehi na anụ chineke ekele dịrị gị nke a pụtara naanị ka ihe ọzọ dị ọhụụ sikwe n'ọnụ gị na-apụta ọ bụghị ikwu ihe ochie mgbe niile ogbenye dị ka m ka ekwanụ maka m enwere m ndụ ọjọọ azụ m nke ọma ndị nwe m elekọtaghị m onwe m ndị nwe m kwa m ha amaghị otu esi ha niile enwe ihe ha metere ha arụtaghị ọrụ arịghịkwara m anọkwa m ebe a ugbu a zụlitekwere m ụmụ anọ ma ihe ana m enyere ndị mmadụ aka ruo ụwa niile ọ bụ omume anyị ọ bụ otu anyị si ahụta ihe mere anyị gịnị ka ije eruda n'ala mkpụrụ obi m tinye olileanya gị na Chineke ma chere ya na olileanya iji ọnọdụ ọjọọ ụra gbanwee ya obi adịghị m mma ọ dị mma ọtụtụ ụwa na-anọ nkeji iri ka ha tetere ụra amaghị m ihe bụ ihe m na-eme n'ụtụtụ a echetara m ụra ana m agwa gị eziokwu ruo nkeji ise anọ m na-aga n'aka ịkpa n'aka ịkpa adị m ka ah, n'ezie m gwa dev si ọ dị m ka nchụ gị ije n'ihu m ahụ onwe m ka m na-aga n'akụkụ m si gịnị ka nke a bụ mana agaghị m dina a na akwa ndina m si o chineke ma enwetala m nsogbu nke ịga ije akụkụ akụkụ <laughs> a na-akpọ ya lụọ ọgụ bụ ezi ọgụ nke okwukwe o nwere ike mgbe ụfọdụ ị ga-alụrụ onwe gị ọgụ ọnọdụ gị dị n'aka gị enyekwele ya ekwensu ma ọzọ na-abụ ọma isi iri anọ na atọ o kwuru otu ihe ahụ gịnị ka iji eruda n'ala mkpụrụ obi m nwee olileanya na Chineke ma ihe dị mma ebe ahụ mgbe ụfọdụ ị ga na-agwa onwe gị okwu karịa otu ugboro obere nnyocha nke onwe gị na-enye aka gịnị na-eme dị m kedu ebe nsogbu m asị mgbe ọnọdụ gị na-adịghị mma elepụla anya na-achọ ihe ọzọ ọkwa gị gị gị ọga m ọrụ m ụlọ m akara ụlọ akụ m kedu maka nyocha nke onwe gị gịnị na-eme di m ọ bụghị ekele ya ekele eleghị ihe m nwere anya ịmụ izu gara aga anụrụ m n'ụlọ ọgwụ ọtụtụ ụbọchị ọ bụghị maka mmana anọgidere m onye na-eji ya ahụ ịma atụrụ m ịnọ ebe ahụ ee ekwesịrị m ịgọzi ha mana nke ahụ bụ ụbọchị m ji ezu ike ime otu m si merie echiche ahụ ngwa Chineke ekele abụghị m onye na-eji ya ahụ mmadụ ole n'ime unu ka ọ ga-akara mma ileta onye nọ n'ụlọ ọgwụ kara ịbụ onye nọ n'ụlọ ọgwụ mmadụ ole n'ime unu ka ọ ga-akara mma ileta onye nọ n'ụlọ mkpọrọ ghara ịbụ onye nọ n'ụlọ mkpọrọ uu haleluya ma gịnị ka m na-agwa gị otu ụwa dị taa o nwere ike iwepụchasị ọṅụ niile nọ n'ime gị n'otu nkeji ọ bụ ihe ị ga-eji ejisi ike dewe omume dị mma ma na-ekele ekele ma nwekwa obi ekele ma ụtụtụ ụfọdụ ana m edepụtasị ihe m ga-eji nye ekele enwere m ọnọdụ jọrọ njọ anaghị m agbalị wepụta ihe na ihe m ga-eji nye ekele <laughs> ime o nwere ndị na-eteta ụra n'obi ụtọ na-adị otu ahụ kwa ụbọchị nke ndụ ha ọ dị ka alụtara m otu n'ime ndị ahụ mana esoghị m ha dev na-eteta ụra ụtụtụ ọ bụla ee ụbọchị ọma ụtụtụ ọma ụbọchị ọma dị m otu ahụ chere ka m butuo isi m tupu gị mewe mkpọtụ ịma david chere ngwa gee m ntị david chere ala ala ala ma nke a masịrị m ma ọ dị ike n'ime mmụọ lee n'agbanyeghị otu o si eme m n'obi m o nwere akụkụ nke dị n'ime m nke m nwere ike iwulite site n'okwukwe nke a bụ mmụọ m mana mmụọ anyị anyị nwere ike ịlụso ihe ndị a nke na-emegide mkpụrụ obi anyị ọgụ ma ị ga-emeri ọ bụrụ na ị ga-ebuli wee mee akụkụ nke Chineke na-agwa gị ka ị mee ị ga-abụ onye ọgụ na ndụ ọ naghị ara ahụ ịkwụsị ị chọghị otute mmanụ mmụọ nsọ ịkwụsị tụfuola mkpali gị na obi ụtọ gị ma otu ụzọ ị ga-esi wulie ya bụ na ị na-ama ama ekele ekele ka anyị na-eme ihe bụla anyị na-eme nye ya ma na-elesi anyị ike ihe ndị dị ukwuu ime na ndụ anyị kwụrụ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries